awr adventist world radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị Lawrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala ọzọ n'ụbọchị taa aka m na-agakwa n'iru ị na-enyefe gị na ezinụlọ gị n'aka nsọ nke Chineke ka onye nwe m chekwaa gị ka onye nwe m duwe gị ka onye nwe m hazie ụzọ gị ụbọchị niile nke na-adị ndụ n'ụbọchị taa anyị abịala ilebakwu anya na isiokwu ahụ nke anyị malitere ụbọchị gara aga tutu anyị achịkọ isiokwu anyị n'ụbọchị gara aga anyị mere ka a matasị sị na onye ahụ nke mkpụrụ obi na-achị bụ onye mechiworo obi ya onye funyeworo ọkụ mmụọ nsọ nke dị n'ime ya n'ụbọchị taa ka anyị lebatụ anya ihe akwụkwọ ndị kọrenti nke mbụ isi abụọ malite na okwu nke iri na anọ rue na nke iri na ise ma anyị pụrụ ịgụ naanị amaokwu nke iri na anọ ndị kọrentị nke mbụ isi abụọ amaokwu nke iri na anọ na-asị ma mmadụ nke mkpụrụ obi onwe ya na-achị adịghị anata ihe nke mmụọ nke Chineke n'ihi na ha bụ ihe nzuzu n'anya ya ọ pụghịkwa ịmara ha n'ihi na e were mmụọ nsọ kwupụta ha gị onye mụ na ya na-atụgharị uche nke a bụ ọnọdụ onye ahụ nke na-anya isi na njehie ya nke na-anya isi na-akpaghị ezi agwa nke na-anya isi na-egeghị okwu chineke ntị pọl na-agwa anyị n'akwụkwọ ndị kọrịntị nke mbụ isi abụọ amaokwu nke na anọ na onye a apụghị ịnata ihe ọ bụla n'aka mmụọ nsọ n'ihi na mmụọ nsọ bụ ikike nke na-eduzi anyị ụzọ mgbe ịfụnyụrụ ọkụ mmụọ nsọ n'obi gị amaghị m otu ihe si aga n'ezinụlọ gị amaghị m otu ihe si agaziri gị n'ozuzu oke ihe ahụ agbanarịwo gị onye ahụ apụkwaghị ịghọta ihe ọ bụla nke sitere n'ebe mmụọ nsọ nọ n'ikike nke chineke wee bịa n'ihi na ihe ndị a bụ ihe nke eji ike nke mmụọ nsọ na mkpughe nke mmụọ nsọ n'ezi mgbe ị mechiri ụzọ dị otu a amaghị m ụdị mmadụ ị chere ịbụ amamihe ichere ga-abụ ngwụsị nke ndụ gị ka anyị lebatụ anya na akwụkwọ Jud malite na nke iri na isii ruo na nke iri na itoolu eleghị anya anyị ga-agụkwa naanị amaokwu nke iri na isii Jud amaokwu nke iri na isii na-asị ndị a bụ ndị ntamu ndị na-ata Chineke ụta na-ejeso agụ ihe ọjọọ niile ha ọnụ ha na-ekwukwa oke okwu na-afụli afụli ndị na-aja iru mmadụ n'ihi uru gị onye mụ na ya na-atụgharị uche ndị dị otu a na-ekwu okwu na afụli afụli ha hụ mmadụ ha eto onye ahụ n'ihi ihe ha ga-anata n'aka ndị dị otu a ọ bụrụ na ị bịa were akwụkwọ ndị kọrịntị nke mbụ isi abụọ amaokwu nke iri na anọ ruo na nke iri na ise na akwụkwọ Jud amaokwu nke iri na isii ruo na nke iri na itoolu ị ga-achọpụta na ndị a abụghị ndị a ga-asị na ha amaghị Chineke na onye dị otu a amarala ihe a na-ekwu okwu ya onye dị otu a bụ onye a na-ahụ dị ka onye kwesịrị ike n'okpukperechi ma ile anya n'ime ndụ ya ọ bụrụ ndị Igbo ha sị gị na a na-enyo ndụ onye a enyo n'ihi na onye mmụọ ya na-adịkwaghị ndụ mkpụrụ obi ya enweghị ike site n'ike nke mmụọ nke dị n'ime ya rue Chineke nso n'agbanyeghị na ọ na-asị na ọ maara chineke n'agbanyeghị na ana m asị na mụ na chineke na-agakọ njem n'eziokwu eleruo ya anya gaa hụ na onye dị otu a bụ onye nnupụ isi nke kpatara isiokwu anyị n'ụbọchị taa ji bụrụ onye nnupụ isi onye ya na chineke na-anaghị enwekọ ihe onye ya na ndị nke chineke na-adịghị n'udo onye apụghị ịghọta eziokwu nke chinebe chineke nọ na-abịa n'ihi ya kparamagwa ya n'ihi eweda onwe onye n'ala n'ihi erubeghị isi onye dị otu a ndụ ya bụ nke na-eweta mgbaru iru nye chineke na mmụọ nke chineke ndụ ya bụ nke na-eweta mgbasasị nye ọgbakọ nke chineke ile anya ga hụ na ọ dabakwala otu ahụ James si kọwaa onye ahụ nke mkpụrụ obi na-achị onye na-ebi ndụ dị ka ike nke mmụọ ọjọọ si na-atụziri ya aka dịka m meworo ka anyị mata nga mgbọrọgwụ nramahụ onye dị otu a sụnyere isi bụ na nnupụ isi ịnụpụrụ chineke isi ejighị ndụmọdụ chineke kpọrọ ihe mgbe ị na-ebi ndụ n'ụzọ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche mgbe mụ onwe m na-ebi ndụ n'ụzọ dị otu a ihe ga na-achị achị n'ime m n'oge ahụ bụ ikike ma ọ bụ amamihe nke ọ bụ ahụ echee na ọ bụ ezi mmụọ na-eduzi m ma ihe ndị a bụ ihe ikike na mmụọ ọjọọ nke ekwensụ gwagbuworo ọ bụrụ na iwepụta ohere gụọ akwụkwọ James isi atọ nke ọma ị ga-achọpụta sị na ebe nramahụ ndị a niile si bụ akwaghịre nga akpakọghị onwe anyị ọnụ ma gịnị ka ebe a na-ewepụta na nchịkọ okwu anyị ụdị ndị dị otu a ụdị amamihe a nke sitere na ndị mmụọ ọjọọ nke James na-ekwu okwu ya n'ụbọchị taa ebee ka a na-enweta ihe ndị a ọ bụ site n'ọnụ mụ na gị otu mụ na gị si na-ekwu okwu ihe na-esi anyị n'ọnụ apụta okwu ndị a niile bụ okwu nke na-emerụ emerụ okwu nke na-ebibi ebibi mgbe ụdị ndụ a dị n'ime m amaghị m ụdị ezinụlọ nke m nwere amaghị m ụdị ezinụlọ nke gị onwe gị nwere ya mere n'ụbọchị taa ka anyị na-atụgharị uche n'okwu ndị a geba ya ntị ka anyị were ya leba anya n'ime ndụ anyị mara otu anyị ga-esi hazie ihe ụfọdụ ka o wee dịrị anyị na mma mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrọ na ekwentị na 070 6363 7224 070 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dọtcom maọbụ awrnigeria at gmail dọtcom mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo anyị ga-anọ nwayọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche

atụle egwu Jehova onwe m gọzie unu ndị larantu jos seventh day adventist church na-abụ ọma unu nyere anyị n'ụbọchị taa n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ana m anabata gị ezi onye igbo na-ege ntị ekele dịrị chineke anyị n'ihi ndụ ka o nyere mụ na gị ọ bụ amara ka onye nwaanyị ka anyị jiri dịrị taa ọ dị ihe dị mkpa ka m chọrọ ka anyị tụlee uche n'ime ya n'ihi ọnọdụ anyị chọtụrụ nwaanyị anyị n'ụwa nke mmehie gbara gburugburu n'ime ya ọ dị mkpa ka anyị chụsoo ihe anyị nwere ike ime iji weghachi mkpụrụ obi anyị mmehie na-eme ka mkpụrụ obi mmadụ kpafue na amara onye nwe anyị anyị ga-aga ọtụtụ ebe n'akwụkwọ nsọ ihe dị ka abalị iri na anọ maọbụ ụkpụrụ ụbọchị iri na anọ ka anyị leba anya ebumnobi Chineke anyị n'isiokwu nke a na-eleba anya nke a kpọrọ ọ na-eweghachi mkpụrụ obi m ọ na-eweghachi mkpụrụ obi m anyị ga-eleba anya banyere onye nchụàja na ejirimara ya anyị ga-achọpụta ọlụ nke onye nchụàja tutu anyị amalite nke a ezi enyi m ka anyị hụdata isi kpere Chineke anyị ekele dịrị gị jehova chi na-adị mgbe niile ebighị ebi onye naanị ya bụ chi onye naanị ya na-achị eze ka e bulie aha gị elu n'ihi na ị kwesịrị ntụkwasị obi onye ọ masịrị inwe oyiri dị ka ya ma bụrụ onye nlekọta ka ihe niile bụ ụzọ ka e tutu mmadụ ahụ imere na chineke anyị n'agbanyeghị mmehie na ihe ọ lụpụtara na ndụ anyị ịka nwere atụmatụ ọma ịhụ na mkpụrụ obi anyị ga-abụkwa ihe lọghachikwutere gị ọ bụghị na n'ọnwụ kama anya iji uche anyị niile naanị tụkwasị ma ọ bụ dabere na gị ekele dịrị gị na atụmatụ ndị a niile jehova malite taa mụ na nwa gị nwoke na nwa gị nwaanyị mụ na ezi enyi nke na-ege ntị ga na-ejegharị ọtụtụ ebe n'okwu gị ya mere jehova were okwu gị gbaa anyị ume n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen dịka m mere ka ị mara ezi enyi m bụ na anyị na-amalite ihe ọmụmụ nke ga-ewe anyị mkpụrụ ụbọchị iri na anọ anyị ga-eleba anya onye nchụàja na ejirimara ya anyị ga-eleba anya ihe onye nchụàja na-emere anyị ọlụ ha ọ na-alụ na mmalite nke taa anyị na-eleba anya n'isiokwu nke a na-akpọkwasị ịhụnanya nke onye ọzụzụ atụrụ ahụ ịhụnanya nke onye ọzụzụ atụrụ ahụ ihe ọgụgụ anyị ka anyị na-ewere n'akwụkwọ oziọma jọn isi iri amaokwu nke iri na otu ebe ahụ na-asị mụ onwe m bụ onye ọzụzụ atụrụ ọma onye ọzụzụ atụrụ ọma na-atọgbọ ndụ ya n'ihi atụrụ ya okwu nke a dị mma dịkwa ụtọ na ntị jizọs anyị na-asị na ya onwe ya bụ onye ọzụzụ atụrụ ọma na onye ọzụzụ atụrụ ọma na-atọgbọ ndụ ya n'ihi atụrụ ya nwanne m kraịst anyị bụnụ onye ọzụzụ atụrụ dịka n'okwuola anyị kwerekwa nke a ma ebe otu otu adịrị ọ bụghị anyị bụ onye ọzụzụ atụrụ kama onye nwe anyị jizọs kraịst onye ahụ onye bụ onye ọzụzụ atụrụ ọma si na ya na-atọgbọ ndụ ya n'ihi atụrụ ya anyị na-ekwu okwu banyere ịhụnanya nke onye ọzụzụ atụrụ ahụ atụrụ ya ọ na-atọgbọ ndụ ya nye bụ mụ na gị ndị kpafuru akpafu onye ọzụzụ atụrụ ọma na-elekọta atụrụ ya n'ihi ịhụnanya ọ bụghị n'ihi ego ọ na-adị uchu n'ịzụ atụrụ ya n'ihi na ọ hụrụ ha n'anya atụrụ ndị a niile ka ọ chọrọ ịhụ na otu n'ime ha agaghị akpafu jizọs abụghị onye ọzụzụ atụrụ n'ihi na ọ hụtara ya dị ka ọlụ na-eweta ego ma ọ bụ na-eweta ụgwọ ọlụ ya mere o ji jupụta n'ịhụnanya na iji ndụ ya tọgbọ n'ihi anyị atụrụ ya bụ ndị kpafuru akpafu nke bụ eziokwu bụ na onye ọzụzụ atụrụ pụrụ inweta ihe ize ndụ n'ihi atụrụ ọ na-azụ ọ bụ n'ihi atụrụ ọ na-elekọta Jekọb hụtara nsogbu dị ka nke a n'etiti ya na nwanne nne ya akwụkwọ jenesis isi iri atọ na otu amaokwu nke iri atọ na itoolu n'ebe ahụ na-asị nke anụ ọhịa na-adọgbu enwetaghị m ya nye gị ma onwe m na-edochi ya site n'aka m ka ị na-achọ ya ma ọ bụ ihe ezuru n'ehihie ma ọ bụ ihe ezuru n'abalị dị ka onye ọzụzụ atụrụ ọ dịghị mgbe atụrụ ọbụla funarịrị Jekọb ebe Chineke bụ onye ọzụzụ atụrụ nke ndụ gị na m onwe m ndụ gị agaghị efunarị gị n'aha Jizọs amen onye nwe anyị agaghị ekwe ka ndụ gị fue n'aka onye ọzụzụ atụrụ naanị ihe ọ chọrọ bụ gaa dị ka ndozi ya si dị ọ ga-elekọta anyị nke ọma ọ bụ n'ihi ịhụnanya nke David hụrụ igwe ewu na atụrụ ya mere o ji bụ ụzọ dọgbuo anụ ọhịa nke bịara ịtọgbu atụrụ ya akwụkwọ nsọ na-eme ka anyị mara nke a n'akwụkwọ samuel nke mbụ isi iri na asaa amụkwu nke iri atọ na anọ ruo na nke iri atọ na asaa ebe ahụ na-asị ana m eme ka ị mara na ịhụnanya chineke ga-ekpuchi gị ịhụnanya chineke ga-ekpuchi ezinụlọ gị ịhụnanya chineke ga-echebe gị ịhụnanya onye nwe anyị ga-elekọta gị dị ka ezi onye ọzụzụ atụrụ ọ dịghị ihe nke banyere gị ga-efunarị n'aka Chineke anyị naanị were ndụ gị nye ya n'aka naanị were onwe gị nye ya ọ ga-elekọta gị dịka Jekọb lekọtara atụrụ nke aka ya ọ ga-elekọta gị dịka David nlekọtara nke aka ya ọ dịghị nke ga-efunarị n'ụmụọlụ agasị na ọdụm nke ndụ a abịa onye nwe anyị ga-egbu ya n'ihi gị agasị na anụ nke na-ewepụ ihe gị onwe gị na-enweta bịakwutere gị dịka atụrụ chineke chineke anyị agaghị ekwe ọ dịghị ihe ga-efunarị n'aka onye nwe anyị dịka ndụ gị ihe ọ bụla i nyere n'aka ga-anọ na nchekwa arịọ m chineke anyị ka o kpuchiere m gị arịọ m chineke anyị ka o chebere m gị arịọ m chineke anyị ka ịhụnanya nke ahụ o ji elekọta anyị dịka ụmụ atụrụ ya ka o binyere gị na ezinụlọ gị marakwa na chineke na-elekwasị naanị gị anya naanị gị na ezinụlọ gị ka chineke anyị na-achọ ichekwa n'ụbọchị taa ya dịrị gị na mma dịka atụrụ na-aṅa ntị ya dịrị gị na mma dị ka onye na-agbaso onye ndu ya na-azụ ya ka atụrụ n'aha jizọs amen ka anyị kelee chineke anyị mee na onye nwaanyị kpuchie atụrụ gị nke na-anụ olu m ekwela ka onye iro zụnarị ya n'aka gị n'abalị ekwela ka o zụnarị ya n'aka gị n'ehihie n'aha jizọs onye mgbasa ozi o nwere agụ ụwa imena ọma nke pụrụ iche nke sitere n'ime akwụkwọ nsọ chineke inyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke na-eduzi gị ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike ka ịhụnanya ya bara gị na gị ụba n'aha jizọs amen mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com at yaho maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 07063637224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha jizọs amen ka anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary guine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo